Ndewo. Hello. I'm Yvonne Mbanefo. Abum Yvonne Mbanefo. This is another one of our daily Igbo words and phrases. Today's Igbo word is Ududo. Ududo means spider. Learn how to say it by repeating after me. Ududo. Ududo. Ududo. You can only learn how to say it by practicing. Examples of sentences using the word ududo are Ududo narigo na-arịgo na mgbidi. Ududo a na na mgbede ududo a na-arịgo na mgbidi o jidere nnukwu ududo jidere nnukwu ududo o jidere nnukwu ududo ụmụ ududo jupụtara ebe a. Ụmụ ududo jupụtara ebe a. Ụmụ ududo jupụtara ebe a. Nke a bụ ọnya nwa ududo nke a bụ ọnya nwa ududo bụ ọnya nwa ududo ududo ududo ududo Abum Yvonne Mbanefo and this has been one of our daily Igbo words and phrases. Komesia. See you later.